adịma ekelela m ikwu kele onye nta ọ ga-adịrịrị ndị Igbo niile mma ebe ọbụla ị nọ wee na-ege anyị Chineke gọzie gị nke ukwuu amara atụọla ọmala ọmala atụọla ofe ka ofe isi ya n'ọfịa ihe na-ada n'ebe niile ebe ọbụla ụmụ naijiria na ugbu a a na-achụgharị ha nke na-emezi na ndịda Afrịka ugbu a bụzi nke na-agba ya mmiri ebe ndị mmadụ ga-ebiri n'obodo na-eme ọfụma ụfụ ahịa na-afụ ndị abịara na be ha ọ dịkwa egwu ihe anyị na-ekwu maka ya bụ na ndịda afrịka ka a na-achụ ndị naijiria nakwa ndị mba ọzọ ya bụ ndị mbịarambịara bịara n'obodo ahụ ndị nọ n'obodo ahụ wee na-ekwu na ọ dịka ndị bịara bịa bịara bụrụ mbịarabịa were anị na ha achọghị ya n'obodo ha na mm, ihe niile bụ ọrụ ha kwesịrị ịda na-alụ ka ndị mbịarambịa mbịambịa were mere na ụmụ Igbo ụmụ Naịjirịa ụmụ ndị isi ojii ndị ọzọ banyere obodo ahụ ya bụ ndịda nke Afrịka ihe niile azụmahịa ya ọba ahịhịa na ụlọ ha ka ndị obodo ha na-achụtụsi ndị a na-egbu egbu ndị ụfọdụ ka a na-afụkwa a na-akpọ ma ọkụ na ndụ ihe agbụrụ nke ụwa na-ekuzi ugbu a obodo dị iche iche na-ekwu ya wee na-asị na nke akwa alụ kedu ka ndị mmadụ ga-eji wee nọrọ n'obodo ha ndị bịara idozi obodo ha nyere obodo ha aka ka obodo ha na-aga n'ihu ọ bụrụ ndị a ka a kpọtaziri ka egbuo na-afụfọfọ ya ihe a bụ ihe mere na ụfọdụ obodo n'isi ojii ajụla ije nzukọ dị iche iche nke a na m achọ ime nakwa nke a na-eme n'obodo ahụ ugbu a ya bụ na mba isi ojii nke ndịda afrịka unu kpọrọ ya akpọ ya wee kpọsie ya ike wee si n'ọbụ South Africa n'ebe ahụ ka ụmụ ihe dị iche iche na-emegasị ọkwa maka nchụgharị alụ na ogbugbu na ihe iwe dị iche iche a na-eme ndị naijiria mere na ụfọdụ ndị naijiria sịrị na nke a agaghị ekweme na ọ bụghị sọsọ ha ama ka esi ewe iwe na ebe ndị naijiria nọ ebe a debe aka ha ọcha na-eme ihe a na-eme n'udo ụfọdụ n'ime ha na-emekwa na ahịa na-enweghị nsogbu ọbụla gịnị mere a ga-eji na-achụ ụmụnne ha mere na ụfọdụ na-agazi ngagharị iwe na naijiria ugbu a na-ejegasị na ọrụ nke amasị ndịda afrịka ya bụ nke saut afrịka ama na aka ha dị na ya nọkwa na naijiria maka ka nke a si eme ka imirikiti na ọrụ a niile si gbachisie na-ezere onwe ha maka na amaghị ihe onye eji na ana eme n'iwe ụmụ naijiria maka mkpagbu na ihe a na-eme ha n'obodo South Africa ya mere anyị ji aga ngagharị iwe dị iche iche na ndị ụfọdụ na-ejekwa n'ụlọ ọrụ ha na-asị ha ihe a ha na-eme na ha bịara na obodo Naijiria wee ụlọ ọrụ gbara ọkpụrụkpụ n'ebe dị iche iche mmụ Naijiria soro na-eme ka ụlọ a wee na-aga nke ọma ha anaghị enye ha nsogbu ma ọlị ma ọlị ha na-eburu ego wee na-ebunakwa obodo ha enweghị nsogbu ha na-enye ha gịnị mere ha jiji enye ndị naijiria nọ n'obodo ha nsogbu ọ bụghị sọsọ na a na-enye sọsọ nsogbu na-egbu ha na-achụ ha ogbugbu ogbugbu ihe a bụ ihe butere iwe dị iche iche na naijiria nakwa na mba ụwa dị iche iche ma ndị isi obodo oyibo dị gasị iche iche agbara ọnụ iru wee kwuo kwagbuo ihe alụ a nke na-eme n'obodo South afrịka ugbu a ya bụ otu ndị South afrịka ji achụ ndị bịara abịa na be ha n'obodo South afrịka. ọ bụ okwu a na ihe ndị ọzọ ka anyị ga na ya ọnụ mana ka nke a na-eme anyị ga-akpapịa ọsọ wee gwa gị na ndị omekome ndị isi abụ okpu Ebonyi ya bụ akụbara ọha na owe ya n'ụlọ ya dị na Abuja ana m ekwu maka eh, onyeisi aka na-achị obodo Ebonyi ya bụ mahi a na-alụtụ aka na ndị omekome ndị ajọ mmadụ a na-alụ aka na ha ka ndị uwe ojii wakporo ewaba eh, n'ụlọ nke ụlọ ya dị na Abuja na ka ọwa dị na mkpụrụ ụbọchị abụọ elekere ya nke isii na ọkara n'isi ụtụtụ ka ha wabara ebe ahụ waba ebe ahụ ndị nọ ebe ahụ na ndị nche ụfọdụ ka a sịrị ha mado afa n'ala kpudo iru ha n'ala mechaa ihe dịgasị iche iche mana ụfọdụ na-alụtụ aka wee na-asị na ọ dị ka ndị a bịara ịbịa wee were ihe a ga-eji kodo odogwu ya bụ onyeisi ndị ọchị obodo ala Igbo ya bụ nwa ụmahị akwụbara ọha na iwe ndị chọrọ eh, ịba ebe a wee jee tiegasị ụmụ egbe maọbụ ego maọbụ ihe niile a ga-asị wee wee asị wee kodo ya nko na ọ dị ka ọ bụ ihe a ka ha chọrọ ime maka na a na-ekwu na ugbu a na ndị isi obodo ala Igbo ekwuliela wee na-ekwu wee na-ekwugide mmegbu nakwa ntọrị nke na-emezi n'ala Igbo nke a na-arụtụkwa aka na ọ bụ ndị na-eche fie ya bụ ndị fanali so eme ụdị ihe dị ihe a ugbu a ebido kwụsịbeghị ya ike icheta na ọ bụ ọchị obodo Ebonyi bụ onye isi ndị obodo dị iche iche ndị a bụ ndị ọchịchị obodo dị iche iche na-ala Igbo ya bụ onye isi otu a ya bụ otu ndị na-achị ala Igbo mana kemgbe mkpụrụ ụbọchị ole na ole ị ga na-anụ mbọ ndị isi ọchịchị ala Igbo na-agba n'iji fụ na mpụ ntọrị ndị omekome ndị niile bụ ndị alụ na-achụpụrụ achụpụ ha n'ala Igbo kpọmkwem ahaziribego ụmụ otu dị iche iche dịka ndị nche ga na-eche ọfịa na ụmụ ihe dịgasị iche iche a na-eme iji fụ na ala Igbo dị n'udo na ndị mmadụ na-alahụ ụla wee na-eku ụra ka nke a na-eme ka ụfọdụ na-asị na ọ dịkwa ka ndị a chọrọ ije wee site ebe a wee mee ka emechie eme ka ndị niile bụ ndị isi ala Igbo na-azọ ala Igbo na-achọ ka ala Igbo dị mma ka ha mechizie ọnụ ka ha ghara ịda na-agbazi mbọ ha bidoro gbaba ugbu a a na-ekwu na ọ dị ka ọ bụ ya mere na ndị a chọọ ije zoo ma lie ma were ihe nko ihe iwu na-akwadoghị wee debe n'ụlọ ya ka e wee sị wee si ebe a wee kwube ihe na-ekwesịghị ikwu ọ bụ ihe a na ihe ndị ọzọ ka anyị ga na-ekwu n'ụbọchị nke taa ihe a na ihe a na-eme n'obodo ya bụ na ndịda nke afrịka nke ama dịka South Africa ebe ndị obodo ahụ na-achụ ndị bịara abịa n'obodo ha ndị na-eme ọfụma na-eje n'ọba ahịa ha wee na-emechigasị ya na-eme ihe alụ dị iche iche na-achụ ha na-egbu ha ma ogbugu ụfọdụ ka a na-afụ onyonyo dị iche iche ebe a na-agba ụfọdụ ọkụ ụfọdụ ka a na-afụ afụ afụ ebe a na-akụ ndị mmadụ tugaduga n'obodo South Africa maka gịnị maka na a na ewesịrị ụfụ ahịa nke ndị obodo ahụ ee ụfụ ahịa ha abụkwa na ndị bịara abịa kazi ha agbasi mgbe ike wee na-eme ihe dị mma mana ọ bụ obodo ha ka a na-edozi gịnị meziri mmadụ ga-ezi bịa na be mmadụ na-eyi aka wee na-edoziri ya kama ọ ga-anabata ya ọfụma em o wee ọ bụziri ya na-achụzi onye ọbịa bịara na be ya ji udo na ihe ọma wee bịa na obodo ya n'ihi ya aka na-edozikwa obodo ya gịnị ga-eme na onye a bịara na be ya ga-achụgbazi onye bịara abịa ogbugbu iwe ha ihe a na-ekwu bụ na ha asịrịo na mbịarambịa maọbụ mbịambịa maọbụ onye bịara maọbụ ndị bịara na be ha na-achọzi iwere ana ha na ha abụzi ọbịara were ana hei mana ihe o ji ewute kpọmkwem na-ewutesi ike bụ akwa anyị niile bụ ndị isi ojii ihe o ji ewute wee na-ewute karịa ndị naijiria bụ mbọ ndị naijiria gbara n'oge ahụ ndị ọcha na-achị ha ha na-agbasi mbọ ike maka na oge ahụ ndị ọcha jipịara ha jikpaa ha ha na-achọ iwere onwe ha ụfọdụ ndị a na-anụ afa ha bụ ndị na-eti egwu tiri egwu dị iche iche gwa ụwa kpọbata ndị ụwa ka a bịa mee gịnị mee tọpụ ha na-agbụ ndị ọcha kere ha n'oge ahụ ụfọdụ n'ime ha ndị dịka Mandela gbara ọsọ ndụ ya wee gbata na naijiria wee bịa nọtụ ihe dị iche iche ego ndị dị iche iche ije dị iche iche ndị okwu dị iche iche ka e kwuru wee mee ka gịnị ka ndị a were onwe ha mana ọ dịzi ka ha chefuru ihe a niile wee bịazie ugbu a wee sotazie so ndị naijiria nakwa ndị isi ojii ndị ọzọ nọ n'obodo ha mere na ihe a na-ewutezi nke ukwuu na ndị a chefuru ụmụ ihe a niile ndị isi ji gịnị na-emere anyị ụfọdụ wee na-asị ọkwa oluela a na-asị ka ha ghara ime ihe a ma ọ ka ejiri ike wee so ha emechisi ụlọ ọlụ a niile nke ha were n'obodo anyị bụ naijiria na imirikiti ndị naijiria nọ ebe a wee na-alụ ọlụ wee sikwa ebe a wee na-azụ ezinụlọ ha ụfọdụ wee si na emechie ya na ndị ga-anọ nkịtị ga-akali akali na asị mechie wee mechizie mere na ndị ọchịchị na-ekwu wee si o onye jikwana iwe m wee mebie ihe onye jikwana n'ebe ụlọ a wee mebie ihe na ngozi wee goziri adịgo n'ụwa ewekwarịrị ya wee mara na ndị na-achị obodo naijiria onyeisi naijiria o zipụgo ndị gbara ọkpụrụkpụ ka eje mara ebe mmiri si baa n'opi gbọgọrọ n'obodo ahụ ka ejefe onye onyeisi ha ma ndị na-achị obodo South Africa ka a mara ihe na-ewe ha mere ha ji eme ihe dị otu a ewee onye ọbụla degodudu na ndị ọchị obodo naijiria aka na-achị naijiria bụ Muhammadu Buhari ezipụgo ndị mmadụ na ọ na-agbasikwa mbọ ike cheta na emekwala ka ụmụ ndị ọnọchiteanya nke naijiria obi naijiria dị n'obodo ahụ na-akpọ n'onye isi obi ahụ ya naghachite ụmụ ihe dịgasị iche iche ka a na-eme n'ijifụ na ihe a ndị a mere na ọ dịghị mma ma ọlị ma ọlị na ndị naijiria eh, ejikwa ihe a egwu egwu ya mere mụ na gị ga-eji wee na-atụ ya ọnụ n'ụbọchị nke tata kedu ihe ị ga-ekwu gbasara nke a nke na-eme na obodo South Africa nakwa mwaba ndị omekome wabara na ụlọ ọchị obodo Ebonyi onye isi ndị isi ndị ọchịchị ala Igbo ya bụ otu a mwakpo a wakparo gịnị ka ị chere kedu echiche nke gị ịkpọ anyị e n'akara ekwentị nke bụ efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu ịkpa ịgwa ya afa gị n'Igbo sụọ Igbo yele ịkpọkwa anyị na akara ekwentị abụọ efu itoolu efu abụọ atọ otu otu otu efu efu na iteghete ịgwa ya afa gị n'Igbo sụọla ya Igbo yele ihe ma gị agwana ya agwa cheta na ọnụka na ị nwere ike kiri ya na ị ga-ịbanye na kpakpando nke nọ na YouTube abụ m chizi Ani otu ọkụ ka m si ekele Tochukwu Tobel ka ozi si ebubu ihe a niile ụwa wee na-afụ ya mmụ Igbo niile nọ na mba ụwa dị iche iche wee na-ekere ya ọ ga-adịrịrị unu niile mma ee Chineke ga-agọzi unu ụfọdụ na-asị kedu ka a ga-esonye wee na-atinye ọnụ n'ihe anyị na-ekwu anyị na-ebido ọnụ ka kwa ụbọchị Tọzdee niile ọkwa elekere ya atọ na ọkara ụbọchị fraịde ọkwa elekere anyị atọ na ọkara anyị emebe omenala wee na-akwalite omenala anyị ebe a abụ m Chiziani ana m ekelekwa ndị e, udo ka mma ndị udo ka mma nabatara m n'ụzọ pụrụ iche na ụka n'ọnwa ole na ole dịka onye otu <laughs> ndị dịka onye isi e, nke agbalị kpọmkwem onye onye nse emmanuel nna m ekelela gị otu ọkụ ka m si ekele onye ma enwụọ ya bụ osote onye isi na-ekene anthony nneji e, ode akwụkwọ ọpụrụiche nke ndị udokamma gbadị kpọmkwem ndị gbara ọkpụrụkpụ nọ n'otu ahụ aka ego ya bụ Hyacinth Ogbodo ana m ekele gị na-ekele odeakwụkwọ ego ikechukwu ede ọ ga-adịrị gị na mma kristofa Ngene ana m ekele unu onye ma obodo ya kelela gị anaghị oke nwa ekelela gị abụchi ana m ekele abụchi nnamani na ekenekwa Kenneth uwe obodo ndị a niile bụ ndị nabatara m n'ime otu udokamma nke agbana ọ ga-adịrị unu niile na mma chineke ga-agọzi unu ọ dịma ka anyị gbazie wee kọọ n'ubi ya anyị bịara mbịachite azụ ayata ebe ya ọnụ wee bezi okwu unu na-enweghị na oge ma ọlị ma ọlị ana abịa ọkwụ na-anụgo ya anyị anaghị asụ igbo sụrụ oyibo n'ọnụ ka maọbụ sụrụ bekee maọbụ sụrụ asụsụ ndị mba ọzọ ịchọ ịkpa anyị afa gị ga-abụrịrị afọ igbo ị ga-asụ igbo yele ihe agwakwanara ya asụsụ anyị ọgwa ka anyị gbaa izu a ọkachasị nwabanye ndị omekome a na-alụ aka na ha dịka ndị uwe ojii wabere n'ụlọ onyeisi ee eh, ọchị obodo ebonyi ya bụ akụbara ọha maọbụ akụbara ọha ọ bụkwa ya bụ isi ndị otu ndị na-achị ala Igbo na nso nso a ka e bidoro na-alụsi ọrụ ike ịfụ na ntọrị na ndị omekome ndị ajọ mmadụ ndị niile ọkachasị ndị a na-echefi eche na emesiri ụmụ ihe a ga-eme ka achụpụ ndị ọjọọ niile nọ n'ala Igbo ka udo wee dị n'ala Igbo ka a na-eme ka na-agbasi mbọ ike ka a na-alụtụ aka na ndị a wabara na be ya dị na Abuja ya bụbe onyeisi e, aka na-achị obodo Ebonyi wee nọrọ ebe a wee e, ndị nọ ebe a si ha mado afọ n'ala ha mado afọ n'ala isi wee na-alụ aka na ọ ka ewu ihe ọjọọ ndị achọ abịa mechaa ka ndị niile bụ ndị na-achị anyị na-agbachi mbọ ikike ha um, ndị ọjọọ pụọ n'ala ka ha mechizie ọnụ ka ha ghara imezi ihe ha kwesịrị ime ọ bụ na elekere anya nke isii na e, elekere ya nke isii na ọkara ya bụ na ka ọnwa dị na mkpụrụ ụbọchị abụọ ka e mere ihe nke a hei anyị gwakwara unu na a na-achụzi ndị naijiria ọkachasị ụmụ igbo na-agbasi mbọ ike n'obodo ya bụ na ndịda nke afrịka nke ọnụma ka saụt afrịka a na-achụzi ha na-achụ ha ogbugbu na-emebi ngwa ahịa ya na ụlọ ọrụ ha dị iche iche kedu ihe ị ga-ekwu gbasara nke kedu ndụmọdụ gị afa gị ga abụ afọ igbo cheta ya o ị ga-asụ igbo yere ya agwakwana ya ọgwa cheta na abụ m Chiziani onye na-akpọ biko ee eh, nọgharịa ka anyị nụ ihe anyị na-ekwu okoye ndị ebe ishi akpọ okoye eh, ebee ka ishi akpọ ngwa gaa n'iru n'obodo anyị a aka gwọwa eziokwu eziokwu na ọ na-ewu onye isi anyị agaghị achọghị ịnụ asụsụ ọzọ ma ọlị ma ọlị n'ọnụ ka tata ya achọrọ ịnụ ụgbọ asụsụ igbo ya yi ndụmọdụ gị agwana ya ọgwụ asụnarịrị ya asụsụ ọzọ egbuchana ya egbucha tinye ya maọbụ nwa obere maọbụ nke buru ibu cheta na afa gị ga-abụrịrị afọ igbo ga-asụ igbo yere ihe ndụmọdụ nke gị ka m were okwu onye na-akpọ gwa m afa gị na ebe isi akpọ mmụọ chinne mmụọ chinne mmụọ chinne <laughs> gaa n'iru ochi nne daalụ udo ọ dị mma ka anyị gwara ọzọ gwa ya afa gị na ebe iche akpọ gwa ya afa gị na ebe iche akpọ ọ dị onye nke a ihe anyị ka anyị nke a biko gwa ya afa gị ebe akpọ gwa ya afa gị na ebe akpọ daalụ ebe

ya nwere ike dị na ikpe ahụ ịchọ ikwu okwu kwuo nke ma doro gị anya ịchọ ikwu okwu kwuo nke ọma doro ya anya sụọ ya n'igbo yele agbakwana ya ụgwọ hmm? ọ ya bụ ihe anyị na-ekwu biko gwa ya ya afa gị na-ebe iche akpọ gwa ya afa gị na-ebe iche akpọ afa gị na-ebe iche akpọ kuchie okwu ike ka anyị n'ihe ị na-ekwu ọ dị mma ka m were onye ọzọ ka m were onye nke a biko gwa m afa gị na-ebe iche akpọ maazị Chidian nne ka ị mere ekele eh, dịrị onye nwe anyị nwanne nwa chidebere ebe ka isi akpọ mm, enuvu e mgbo <laughs> gaa n'iru nwanne eh, akụkọ nke ejiri bịa taa taa na agbakwamanye nnadị ote na-adịghị mma nke gbatara ihe mere ụmahị ọ kwanụ site n'ihe a ka ụfọdụ ndị na-achị anyị ji na-emechi ọnụ hafụ eziokwu ekwesịrị ikwu agaghị ekwu ihe maka na ha ma na ha kwuo na ndị ọ bụrụ anyị na ha ga-abịa chụwa ha ugbu a ebidogoro na-achị onye nke a kedu ihe bụ ọrụ anyị bụ ndị a na-achị ọgwụgwụ ka onye ọbụla pụta n'igwe n'ụzọ ọbụla ịmara nke ị ga-emenwu na mgbasa ozi n'ụzọ ọbụla ị mara ị ga-eji wee mee maka atụmatụ ọjọọ ha ji n'ọwa ihe ha egwu ka ha ji ya azụ na ọrụ ọma ha malitegoro ịrụ n'ala Igbo maka na ejide ofu onye na-asị eleghị anya ọkwa anyị gwara ya gwa ee onye kwesịrị ihe agakwajizi onye nke ọzọ etu akwanye ọhụrụ anya nke a ọ ka mma ihe mmetụ anya o metụta onye ọbụla onye mara nke ọ ga-emenwu na e, ugo ebere ego na mgbagbu onye ọbụla wepụta nke o ji ewere chụọ ihe na-achụ anyị ọ bụkwa ka ọra n'ọnụ daalụ nwanne daalụ ọ ga-adịrịrị gị na mma okwu nke a dara ụda maka na nke bụ eziokwu bụ ọ na-afụgonụ ndị ezipụrụ na-achị kedu oke na gị bụ ndị zipụrụ wepụtara ndị ọchịchị anyị achụba ha maọbụ kedu ka a ga-esi wee kwado ha n'ọrụ ọma ha na-alụ kedu ka a ga-esi kwado ha ịfụ na ndị ajọ mmadụ eh, agaghị emetụ ha aka obi ha ike n'ọrụ ha na-alụ ọbịa ka nwanne anyị nwoke na-ekwu ka anyị wekwara okwu nke a biko gwa ya afọ gị na ebe ichi akpọ ọ gwụbiela ka nwere onye nke a eh, biko gwa m afa gị na-egosi anyị gwara unu na ihe anyị na-asụ ebe a bụ igbo ịchọọ ịkpa ikene anyị dị ka ndị igbo si ekele ndị igbo na-enwe ekele ikele jụọ ese ee eh, ịfụ mmadụ ibe gị ọ bụrụ na ọ nọ n'ọlụ ndị be anyị na-asị deeyo maọbụ daalụ ọlụ bụ jisie ike n'ọlụ anọzi ebe a jụzie maka ezinụlọ jụọ maka mm, ndị ihe gbasara gị ewee ka ọnụ ji fụsụ ọwụ na-ewe onye ahụ na adị ya jụọ ya ka o mere mana ka a ga-esi ya aka tụnye alụ tupu a na-akpọ bụ ka anyị ji egosi ịfụnanya ka anyị si ekene nke ekene nke anyị anyị anaghị ekene nwokolo ya n'elu pụọ ọ bụ ịfụ ka onye si eme ikwuo ịkwụsị ebe a yele ya aka ee kenesia ya gbaa ya ume too ya na nke ọ na-eme akpata obere nkata igosi ịfụnanya njikọ jikọtara ndị mmadụ ọ bụ otu anyị si ekele ee ike ịkpọ anyị kele jụọ ese ọ bụrụ na ị nọ n'ọlụ ana m ekene gị daalụ ọlụ dee ọlụ <laughs> igbo na-atọ ụtọ eziokwu igbo na-atọ ụtọ anyị achọghị ọgbara igbo yara ebe a biko gwa m afọ gị na ebe ishi akpọ nwanne mmadụ ndị ka imerụ echika e, e wee akpọ nwanne ndị ka imere nọ n'ọrụ shi ee ọ bụ ọrụ chufu ọrụ chineke na ọ na alụ ọrụ ya ọ dị mma ọrụ chineke ka ọ na-arụ ahụ wee jụọ ndị niile nọ na e, ebe ahụ ya na ngwoo jụọ ha oyi nke ọma ngwa tinye ọnụ n'okwu nwanne ị sị na gịnị mere ihe a na-eme ndebe anyị mgbaga ahụ adịghị mma ihe mere ndebe anyị mgbaga ahụ dị mma ngwa gaa n'elu Ese se fue más hago ah, que dije el tibi hama bana hadi yok. El diyen şüphe yani hama bana hadi Onye jina makino ibo Wena somali bohale Onye jina makino ibo Wena somali bohale Onye jolisi bosu ibo onye chọrọ iso oyibo sụwaga azụrụ igbo sụrụ oyibo ọ bụrụ ngiri igbo ọ dị mma ka anyị wekwara okwu ụnụ wee na-aga cheta na ọnụkọ bụ ọnụkọ ndị igbo anyị na-asụ igbo yere ya ya na agwa ya ọgwa ma ọlị anyị achọ dị ịnụ bekee ma ọ bụ asụsụ mba ọzọ n'ọnụka maka na nke a bụ nke anyị izuka mma na nneji anyị were ekele ọlụ eke e were oge a na-asụ bekee sụọ ya oye eye ụdị bekee ọ bụla ị chọrọ anyị wegasị oge a na-eme ya ebe a mana nke a bụ oge anyị ji asụ igbo ịkwalite asụsụ omenala igbo ọ bụghị sọsọ na anyị na-asụ igbo ebe anyị ji atụ alụ ihe na-eme nke anyị na-atụ ugbu a bụ mwakpo a maọbụ mwaba ndị omekome ndị ajọ mmadụ wabara n'ụlọ ọchị obodo ebonyi ya bụ n'ebe ahụ wee si ndị nọ ejikwuru ebe a ha mado afọ n'ala a na-ekwu na ọ dịka m um, ewe ihe ndị a chọrọ ime ọkachasị ugbu a ndị isi a na-achị ala Igbo jikere wee kwulie wee chọba ihe na-achụ ndị Igbo chọba ụzọ udo ga-esi wee bata n'ala Igbo cheta na akụbara ọha ya bụ ụmahi bụ ya bụ onye isi ndị otu ndị na-achị ala Igbo ụfọdụ wee na-asị na ọ dịka ha jee kpaa nkata zokwuye ụmụ ihe alụ n'ebe ahụ wee bido ebe ahụ majaba ya maja ego na mm, ihe a ọrụ a ọma ha bidoro ka ume ka obi dazie ha mba ka ha ghara ịda n'alụ ya n'ọdịka ọ ka a ka ndị a chọrọ ime kedụzi ihe ndị obodo ga-eme kedụzi ndị ee ndị zipụrụ ndị wepụtara ndị ọchịchị anyị ga-emezi ugbu a kedu alụ nke ị na-atụnye na-ejefu na ndị isi anyị n'ala Igbo ndị a na-achị na ndị na-achị na-ejikọrọ aka anyị jikọrọ aka zọba nwaanyị ọ bụ ya ka anyị na-ekwu mana ị ga-asụ ya na igbo afa gị ga-abịrịrị afọ igbo agwakwana ya ọgwa na ịchọ iti ya ọnụ gwa m afa gị na ebe ishi akpọ nwanne m mana ndeka i mere ọ ga-adịrị gị ma ndeka unu mere ọrụ ọ na-agakwa ndị be gị kwanụ ekene dịrị chukwu onye kere anyị ngwa tinye ọnụ n'okwu nwanne o nwanne m nwoke ya metụtara m wee wee ọgụgụ na-egbu ndị anyị na South Africa ya gị na-ebe isi akpọ ọ ga-adịrị gị na mma nwanne nde ka ị merụ ekene dịrị chineke na anyị apụtala ụtụtụ pụta n'ọkwa n'ehihie ekene dịrị chineke na ọnụ ọlụ ọlụ na-aga dịka chukwu si chọọ ya ihe m ihe m nwere ike ikwu ikwu anyị na mgbede a na anyị bụ izu kwuchikwunere ịwata ebe onye anyị bụ na ebe anyị si bụ ha aka na-achị ebonyi ọ bụrụ na nwere ụlọ na mgbago isi obodo ọ bụrụ na nwere ụlọ echekwebụ maka iji wee baa gị wakpuwe ọ bụ na abere niile bụ na be nna ya na ebonyi ụmụ nwere onye isi izu oke nwere ike iji wakpuwe na be nna ya ngwa ngwa anyị chọpụtara ihe na-eme anyị ọ ga-adịkwara anyị na mma mmadụ one bukwelu ndị awụsa na iwu nọ na mmadụ one ihe anyị niile ka anyị nwee ike ibi na-atụgharị echiche anyị mgbe ọbụla ka anyị merebe ihe na-eme anyị si na-eme anyị ya dịrọkwa mma ọ ala esigolu mgbe ọbụla ebidoro praises dị ogeji wee dị onye na amaki n'oyibo wee na-asọ gbara igbo ghale onye jiri amaki n'oyibo wee na na-eso gbara igbo ghalị onye chọrọ isi igbo sụrụ igbo onye chọrọ isi oyibo sụwa asụrụ igbo sụrụ oyibo ọ bụrụ gịrị igbo ọ bụghị dị n'ọnụ ka ka ị ga-asụ igbo sụrụ oyibo ihe ga-asụ igbo igbo yele ya mana nwanne anyị uche ya dị ya njọ ihe a ikwuru dị mma mana ugbu a bụ ọnụ oge a ga na-atụ ụta ihe a na-ekwu bụ na ndị ezipụrụ ọlụ ee gịnị ka ezipụrụ ọrụ ụdị ihe abịa mee kedu ihe ndị obodo na-ekwu ọ bụghị ịta ụta anyị agaghị anọ n'ịta ụta ata ya ụta atatụ ya nke ụta na ihe nke a mere e, ihe na-eme a na-eme e, aka jide mmadụ anọrọ n'ebe a na-atụ ụka ata mmadụ ụta onye ahụ analie nọọ ka ọ dị ugbu a kedu ka a ga-esi wee mezie ka ihe a dị mma e, ndị na-alụ ndị ndị ndị anyị zipụrụ na-alụrụ anyị ọrụ ka anyị na ha ga-esi wee na ka anyị na onwe anyị ga-esi wee kwado ha n'ihe ha na-emere anyị n'ọrụ ha na-alụ ọ ka anyị na-ekwe anyị bịachite azụ anyị na-aga n'ihu cheta na abụ m Chizzy Ani ana m abịa who carry my calendar who carry my calendar i go oh. who carry my calendar ah, ah, mama Ngozi let me borrow am to blow myself as Charity win Loco carry heavy better levels land by the month. I beg my friend make I check how many days remain. I beg, when these heavy better levels they happen? Them say make we watch out. Ndị ga-agba egwu abụ ụmụafọ Igbo, ndị hụrụ asụsụ na omenala Igbo n'anya. Onye mụta nwa ya kụziere asụsụ na omenala Igbo. Onye ama agwa na ebe ozi a ga-agba na ama ebe ọla ejo. bụrụ onye igbo biko sụọ asụsụ obodo gị asụsụ anyị na-asụkwa bụ asụsụ ndị igbo ịsụọ ya amara na ịbụ nwa afọ igbo n'ezie ọ dị mma cheta na ihe anyị nọ na ya bụ oge nzukọ gị anyị e ji asụsụ igbo wee na-akọwa ihe na-eme n'obodo gịwa bụkwanụ nwa afọ igbo iwe were asụsụ igbo wee na-atụ alụ na-atụ ihe ya dịka o si eme anyị gwara unu si na ndị omekome ndị ajọ mmadụ mana dịka esi alụtụ aka ewe ndị na-asụ na ndị a dịka ndị uwe ojii wabara na obodo na be obi ya bụ be aka na-achị obodo ebonyi ụlọ ya nke dị na abuja ka ndị ajọ mmadụ ahụ wabara n'ime ya wee si ndị ha jekwuru ebe a ka ha kpudo afọ n'ala ma ihu ha n'ala a na-alụ aka na ọ dị ka ewu ihe ọjọọ ndị a chọrọ ije mee ebe a zuo ebe a eh, maka ndị eh, isi na-achị ala Igbo jikere na ịrụ ọsị ọlụ ike wee mee ka ala Igbo dị n'udo ka ndị ajọ mmadụ ndị ntọrị ndị niile na-eme alụ dị iche iche ka a chụfụzịa ha na ọfịa ahụ na obodo Igbo niile ka a si ebe a wee pụọ e wee na-ekwu na ọ dị ka ewe ndị chọrọ iji ihe awọ wee jee kodo ha n'olu wee majaba ha yibe ha ego ka ha ghara ịrụzi ezigbo ọlụ a ha na-alụ gịnị ka ndị obodo ga-eme ndị zipụrụ n'ọrụ oge eluo na okene ọrụ dụọrụ ndị obodo ka ndị Igbo ga ejijikọ aka wee zọba onwe ha wee fụ na udo dị n'ala Igbo anyị gwakwara ụnụ na ndị obodo ndịda nke Afrịka na-enye ndị niile ndị isi ojii bịara na be ha nsogbu ọkachasị ndị naijiria na-awakpo ọba ahịa na-eje ebe a na-egbu ha na-emetọ m na-ezu ma ihe niile bụ ihe ha ji e, alụ ọrụ n'ụlọ ọrụ mana ọ ahịa ebe ha na-ele ahịa mana ụlọ ha na-ekwu na ndị bịara abịa na-achọ ewere ala ha na ihe niile bụ ihe gbara uru ụlọ ọrụ niile na ha nọsị ebe a ọ bụ ihe a ka ha na-agbado aka mana ka nke a si gaa ndị naijiria apụtala wee na-aga ngagharị iwe wee na-asị mba na ndị anyị kwesịrị ịbụda na-eme ihe dị otu a na anyị niile kwesịrị ịbụ otu ọkachasị na ha kwechasịrị kwechasịrị kwesị ike ịma na ndị naijiria so na ndị nyere aka ha wa wee were onwe ha na emere were ego ma ihe niile nyere ha aka oge ahụ ndị ọcha kere ha ha anyị wee gwakwa unu wee sị na ndị naijiria ọchị naijiria ejikere na wee sị na ọ dịghị mma na ihe a ha na-eme na a ga-akpa ya akpa mere na onye isi ala naijiria ezipụ na ndị gbara ọkpụrụkpụ ka o jee mara ebe mmiri si baa n'okpukpogoro jego ka ha na ndị isi ha na-achị obodo obodo ahụ ya bụ ndịda afrịka kpaa ihe dị iche iche ka ebidogokwa mmebe maka nke a ụlọ ọrụ ha gbara ọkpụrụkpụ na naijiria ka ha mechisiri ugbu a maka na um, ha na-ekwuche na adị ama ama mme mmegwara nwere ike ibido e nwere ike ndị naijiria e, achọ ibido megwara ha na um, ebe ha wechasịrị ụlọ ọrụ niile ụfọdụ wee na-asị na abịa otu ụlọ a niile na-emechi gịnị mere na ndị naijiria enweghị ụdị ụlọ gbagasịrị ọkpụrụkpụ otu a na-aga nke ọma ndị naijiria nwere ike ime ọ bụrụ nke ha ọgba mkpụrụkpụ enyere ndị naijiria were ụbụrụ were mm, ikike ma ihe akwado ha ha alụbagasị ụdị ụlọọrụ dị iche iche a ọkwa ya ka anyị na-asị na ọ bụrụ na abịatinye uche na ihe dị n'ala anyị kwadobe nke anyị na-eme n'ala anyị na n'ezie n'ezie na enweghị ndị ga na-ama naijiria aka ma ọ bụ na-amaja ha n'ebe dị iche iche maka na abịa n'ụlọ ọrụ dị iche iche ha wee ndị ga-eme ya mana ọ bụzi ka akwado ya mebe ya leenụ nwanne anyị nwa nwoke Chukwuma eh, ọkwa ọ na-arụ ụgbọala mana mmadụ ole na ole ndị niile nọ n'ọchịchị a na-akwado ya na-azụ ya eh, ụlọ ọrụ gbara ọkpụrụkpụ ndị naijiria niile m megasịrị kedu ka esi akwado ha kedu ka esi akwado ndị nwere ọgwụgwụ isi were akara aka ma ihe ka a hibe ụlọ ọrụ gbara ọkpụrụkpụ n'ụzọ nke naijiria ka a kwụchie ike chụsie obi ike si na nke a bụ nke ndị naijiria ka ọ ghara ịbụ na anọ nọ n'ọnọ amajaba eh, ndị naijiria ka a mara na onye maja naijiria naijiria amaja ha maka na ihe anyị na-eji ekwu ihe a bụ na obodo ọbụla nwere nke ha na ha na-amaja ha ọ bụziri na dịka egwu eh, nwa aka n'ite nke anyị gwọọla unu n'afọ na ka o si ada ịnọrọ n'ụlọ onye ọzọ maọbụ n'obodo onye ọzọ ị na-alụ ihe niile ị na-alụ afọ na ka o si daba ugbu a n'obodo ahụ ụbọchị iwe ga-ewe onye nọ na be ya maọbụ n'obodo ya eh, ọ gị kwalie ị na-achọ ụlọ ị na-achọ ego ị na-achọ ihe ị ga-eji wee na ụgbọala ịfụranụ ka o si ada ugbu a mana ọ bụrụ na m ijere cheta na akwụlue ụlọ eh, akwụlue akwụ gị ruo ụlọ a na-agwa gị tupu onye ahụ mee gị gịwa ababara na-asị ya gịnị ka ọ na-ekwu na ya bịara inyere aka ọ ka na-abara ya mgba mana ịnọrọ n'ụlọ ya ọzọ ị na-akụ osisi na-akụ nke ọzọ na-emegasị ịmụ ihe niile oge ụfọdụ onye wụ ụlọ ga-echekwa na ịchọrọ ịnara ya mm, ụlọ ya mana obodo na ka ụwa si dị wee wujikọrọ jikọrọ na mmadụ na mmadụ ga na-agakarị na-aga n'obodo n'obodo dị iche iche na-eme ihe dịka iwu obodo ahụ si dị na mmadụ ekwesịghị ịnọgide chụba mmadụ na-ewu n'ụzọ na-ezighị ezi ma ọ bụ ihe ndị a ndị ndịda afrịka na ikodo aka na ihe abụghị ihe ha kwụsịrị ikodo aka wee na-achụpụ ndị mmadụ maka na ka ha si na ọ na be ha bụ ka ha si nọrọ na be ndị ọzọ ya bụ ihe na-eme kedu ka ihe ichere chere kedu ihe ị chere na ihe a niile na-eme ọ bụ ya bụ ihe ị ga-atụnye ọnụ na ya ugbu a gwa m afa gị na ebe ishi akpọ afa gị na ebe ishi akpọ ah, ah, um,

South Africa ọ pụtara na ajọ ọchịchị ajọ ọchịchị ya mere ụmụafọ Naijiria na-agbaga obodo ọzọ aka ma maka ga ezere mgbe ewee na ajụghị ọ ihe jọgburu nwere mọ ya ụlọ obodo ọzọ mma ya ụlọ eji akụrụba Chineke nwere ka ihe a mma n'obodo a Dalo, dalo. daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ nwanne daalụ ehm, daalụ biko gwa m afa gị na ebe ishi akpọ ọ ga-adịrị gị na ma ndị ka ị mere a na-alụkwa nke maka ndị be gị maazị gaa n'iru gaa n'iru maazị na ihe anyị nwere ụba anyị karị na ihe anyị na-ayọ gọọmenti obodo anyị bụ inyela anyị aka n'uchu ndị ga-agba egwu bụ ụmụafọ Igbo ndị hụrụ asụsụ na omenala Igbo n'anya onye mụtakwa ya asụsụ na omenala Igbo onye ama na ebe a ga na ama ebe ọ ịkpọ anyị ịkpọ anyị n'ebe anyị sụọ asụsụ Igbo yele eye agwakwana ya ọgwa biko gwa m afọ gị na ebe isi akpọ ọ dị mma biko ndị ebe isi akpọ ndụka akụ ọ ga-adịrịrị gị na mma nwanne ndị ka imel a e, na-alụkwa atụrụ metụrụ imi metụrụ ọnụ dịka nwanne ya na-egbu ọ dị njọ maka onye ma ọnya ụgwọ onye ya ka echi wee na-atụ ụmụazị igbo dịka onye ọbụla kwuru ụdara n'ibe dị maka jụ oyi ndị na-achị anyị bido ịchọọ ịkpọ n'ọnụ ka anyị asụsụ Igbo bụ nke Chukwu yela ebe oyiye nke anyị biko dododo ayọna na gị sụọla Igbo yela gwa m afa gị na ebe iche akpọ ihe a mere na na obodo ana m aụaị ya na-aja adị oge nke agha onweghị ha mmaja ha na-amaja onweghị ha ga-eme maazị Suzan daalụ ana m anụ ụgwọ anyị na-emere ndị agbọ ewere ọzọ ewe ike kpọghachi ya ka ị nọgharịa biko gwa m afọ gị na-ebi ishakpọ tabiri onye m nwoke ga-ahụ ụgwọ ngwongwo na ngwuru opekọ na-eje otu mkpara akụkụ na-ebekọ ukwu chitere gbasighị n'ịba ka nwaanyị ọka ịgba mmiri aga na-anụ iyi ịgba mkpụrụ aga na-anụ iyi bụ ugwu chizani chiziri ogbogoto m emeela m n'ọkwara izi ka mbụ ka e ka e mere ị na-alụkwa ana m ebe nna m naanị isi sf n'ọnụ gị tinye ọnụ n'okwu oge na-asa anyị kwarapụ kwarapụ n'owu adịgo m chizi m nwere chọrọ ikwu ịwekwe n'ime ọkọtọ bụ ebigikwana m maka na nwere ike nsụọ asụ ndị iti chizi biko ine anya efu na ndị aga na nke bevo mai na Abuja ọ dịrọ mma nke a bụ iji wee gwa ndị ọchịchị anyị na ndị nche ihe gbasara nche n'obodo a tio ike hmm. hmm, nke a bụ nke mbụ abịa na nke na-eme na South Africa gwa ya eziokwu ịma na o nwere ọgbakọ enwe na South afrịka hmm, n'ọnụ ndị iti o nwere ike sụa kịta ibubie m ma masị ya o nwere nwoke nwere South Africa kịta mana m chọrọ ikwu bụ na ọ dịrị eze kwesịrị ịga ebe ahụ o kwesịrị na abụ onye Igbo gara ebe ahụ o kwesịrị ihe o kwesịrị bụ na ihe mere na nwutere ya n'obi chaa cha ncha ma ncha usoro were gawa ebe ahụ maka na nwere nwanne ya egburu keji ihe anụnwa na-agba anya mmiri mmadụ ibe ya akwụkwọ mmadụ ibe ya fuel fuel mụọ ya ọkụ na ndụ na abụ chizi na-ewute ọ na-ewute chizi anyị ekene m unu ọ dị ka anyị na-ewekwara n'okwu unu wee na-aga onye ụwa ya nụ n'ihe ikwu mana ịbịazi e na-asụbazila anyị asụsụ ndị iti dịka isi kwuo biko gwa m afa gị na ebe iche akpọ ee nwanne mmadụ nde ka imel ọ dị mma ka e mere taa adịkwa m oyi ị na-alụkwa anyị kene Chineke ee eh, ya gazie o ya gazie o o abụ m ụkọchukwu n'oke ị gaa n'iru ebe ka ụkọchukwu si akpọ abụ m nwafọ akeze mgbede akeze n'Ebonyi gaa n'iru nwanne gaa n'iru igbo anyị na mgbada afrịka anyị alaghịghị ya ọ dịghị anyị mma ndị na-achị obodo anyị kwesịrị ikwu okwu gbasara ya ndị ga-agba egwu a bụ ụmụafọ igbo ndị hụrụ asụsụ na omenala igbo n'anya onye mụta nwa ya kụziere asụsụ ife n'ala igbo onye ama ọgwa na ebe o si aga akwa na ama ebe ọ na-eje gwa m afọ gị na ebe isi akpọ ọ ga-adịrịrị gị na ndị ka imel Hey, okay, for uh, uh, I'll

I'm a ọkwa ajụjụ aka anyị na-ajụ gịnị mere na ndị Igbo ga-anọ na obodo ha gaa na-asụ Igbo yeleyi ka m were okwu gị wee na-aga n'iru biko gwa m afa gị n'ebe isi akpọ biko ee eh, gwa m afa gị na ebe isi akpọ biko ee eh, eh, emeka o tekwala o ọhụrụ emeka anọghị eze fraịde ma ọ bụrụ na ebo na ana ga ụlọ igbo gbanaa anyị nwoke kpọrọ ugbu a ee eh, ịkpọrọ ezigbo afọ mana nke ahụ iji chọọ ịja ya mma anyị aghọtara ihe ọ bụ na ndị ọzọ ibidoro sụbazie anyị anaghị anụ ya n'ọnụ ka ma ọlị ma ọlị ọ na-ata anyị alụ na ntị na ọ bụrụ na ịsụ ya igbo eleghị ma ọ bụ na afọ gị abụghị afọ igbo afọ gị ga-abụrịrị afọ igbo afọ eji eto chineke afọ ụmụ ụbọ ya bụ afọ igbo ọkwa ndị igbo nwere afọ eji eto chineke karịsịa ọ bụ ndị Igbo were afọ eji ayọ Chineke ayọ karịsịa ọ bụ ndị Igbo were afọ eji akwanyere Chineke ugwu karịsịa asụsụ Igbo na-atọ ụtọ nke ukwuu gwa m afọ gị na ebe isi akpọ ndị ka ị merụ a na-emekwa ị nọ n'ụlọ ọrụ ee nwanne na ochi ya emere ka ndị ka ndị ihu ọkpara mere eh, ee ndị ndị ewefụta ndị wee wefụta na-achịkwanụ ndị ibe a na-emekwanụ eche m na-ewere eze eche m na-ewere eze ahụ ahụ na-emekwa ọfụma n'ihu ọkpara mana akpata ndị oyi ma aka nyere anyị unu ya ekarịrị eka chọta ndị ọzọ unu na-eri n'ofu ka eyere ka oje dị igi ụzọ ahụ ọ dị mma ngwa tinye ọnụ n'okwu nke anyị ji n'ụbọchị nketa nwanne m nwanne m nwoke n'ife karịrị n'ife nne na-eme ndị Igbo amaka bi ndị Igbo debere chi ndị Awụsa chi na-ahịa ihe n'ụzọ mba ebe ndị ba gị gbagara na-enweghị na-achịta ndụ a ga-ekpuchicha ụmụ ụmụazụ ndị be ha chikọbịọm doo mere anyị ebere kpatara anyị ikwe enyemaka ebere na anyị bụ ndị mere gị igwe ndị Igbo na-asọfa ee eh, nwanne m nwoke eh, ịsụchara ihe niile ịsụ amazi m nke ibe asụbaziere anyị ihe anyị na-aghọtazi mana nsogbu adịghị anyị anụghị ihe i ka anyị were ya ọzọ biko gwa m afọ gị na-ebe ichapụ

anụrụ ihe ha mere nwanne anyị ị ihe a mere karị kemgbe ọ nọ ọchịchị ya tabụghị Igbo na ọ na-azụzi ndị ochi ọ ihe a ka a chọrọ ime bụ ma ihe ọ mma ebe ọ onye wee okwu achọta ha nwa ndị nna anọghị ahụ ejere mere mkpere anya ma na ndị ụkpara anya aja acha ka anyị gbalawa n'oge ọ dụkwana njọ adachila okpu ala ha ji ka a na-achiri ehi ndị ewelu m onye nwụke bụ ndị Igbo ha naijiria bụ usoro igbo e mere na ndị igbo achọghị oh, oh, isi igbo ile anyị na-ekwu akụ ọ bụrụ ije a na-eme rap na-agụrụ gị olu ndị igbo anyị sọmpi ka m asụsụ igbo gwa gị ihe a na-ele mbe ọ dị mma ebe a ka anyị na-asị um, ọka obi bịa ka anyị sọ mpi ka anyị were asụsụ igbo gwa gị ihe a na-ere mbe na mkpi ịma na igbo anyị na-atọ ụtọ nke ukwuu mana ụfọdụ amarọ anyị agwago ụnụ na asụsụ igbo bụ asụsụ ụmụchukwu asụsụ eji eto chineke asụsụ eji akwanyere chineke ugwu asụsụ eji enye chineke otuto asụsụ ndị igbo bụ onye mụọ nwa o were afa nwa ya wee na-ekele chineke na-asị ya chi zitere m ebe chi zitere m chizọba m ọ bụ afa m ee ịkpọbili ya ee ịkpọ m chizi ee eh, ụfọdụ na-abụ amụcha nwa si oke okechukwu na chukwu ekenyego ya oke ya na-ekwu ebere chukwu ọgba afa chukwu afa mmụ igbo ee eh, otuto dịrị chukwu ya eh, bụ ngozi chukwu ụka ọgba afa ụmụ igbo ụmụafa dịgasị anya bụ afa eji etu chineke ee somadina bụ afa igbo ndị isi biko jisie na ike n'ọlụ ndị unu na kwadoro unu imirikiti na ha pụta na-ekwu na-ekwugide ihe a mmere na nwaba wabara na be ee eh, aka na-achị obodo ebonyi ya bụ akụbara ọha imirikiti na-ekwu na-ekwugide ya ndị igbo apụtago wee na-ekwu na-ekwugide ya si na ọ njọ ya bụ na ọ dịghị mma anyị wee na-ekwukwa iwere akụ n'ụzọ ije ịkpatasi akụ bịa gbee mgbọrọgwụ ya n'ala igbo maka oge ọsọ ga-esu ka iwee mee gịnị ka iwee were ebe obibi na ebe akụ gị ga-akọzi nke bụ nke onye nwe akọọ ya ọ bụrụ ọbara ndị ụmụnna uru bara mmadụ niile uru ọzọ dịka ibe ya bụ ekwukwa ya ọzọ iwere akụ n'ụzọ ije ị na-aga n'ụzọ ije na-echeta ala Igbo mee ka akụ gị rue ụlọ ka o wee dịrị ndị Igbo mma dịrị gị mma ị nọrọ n'obodo mba ọzọ debe iwu obodo ebe ị nọ emekwa n'alụ, emekwa iwu megidere obodo ahụ ma na-echeta ụlọ ọzọkwa ka anyị kwadonu ndị ọchịchị anyị ndị ọchịchị anyị jisie n'ike duru ndị onu na-achị na-edu ọfụma fụ na nchekwa zuru oke n'ala Igbo ọ ga-adịrị nwoke ma dịrị nwaanyị mma jebe kiribe ihe niile nke anyị na-eme ọ nọ na ọwara izikọrịta ozi ma ọ bụ ebe nkiri onyonyo zuru ụwa nke ndị ọcha mechara kpọọ YouTube ebe a ka kpakpando onyonyo kpakpando gụnyere kpọmkwam ije soro wee na-afụ ihe niile nke anyị na-eme chọba abụm chiziani Ani n'ebe niile nzikọrịta ozi ebe ọ bụla a na-ezikọrịta ozi nke zuru ụwa abụm chiziani ka anyị kpabanụ nkata ka obodo anyị ga-esi wee dị mma ịchọkwa na ịkwado ihe nke anyị na-eme ị iwe m ị bịa ụlọ ọrụ anyị dị n'ụlọ nkiri bi dị na Savage Crescent na GRA n'obodo Enugu kpọmkwem bịa kwado nke anyị na-eme nke a bụ nke anyị nke anyị bụ nke anyị ha bụrụ nke ha ọzọkwa abụ m chizi Ani